ka ozi nwa na-erughị aka biko gbasaa ya ka onye ọzọ nweta ihe na enweziri ndị ntọ nọ n'Owerri Road Anambra steeti ọ bụ na ige ihe a iwee ka esi wee tọrọ ofu onye maka na ọ banye keke wee bụ na onye ị na-afụ ebe a na-azụ afịa na main maket mana ọ dịka moto ya nwere nsogbu o wee sị ka o si main wee jee na mgbuka obosi ka o jee gote ihe a ga-eji wee doziri ya moto onye enwe pụtazi na Owerri Road ka ọ bazie keke ọfụnụ ofu keke na ebe ahụ ha si ya na ha na-eje eletrikals na-ejekwazi ihe dịka ọba all those places afọ na Anambra steeti ya nwa na onwe wee banye ya bụ keke ọ si tupu ọ banye keke ahụ na enwere mmadụ ịtọ n'ogo n'ihu ya bụ mmadụ na-abụọ flanki dị draiva abịazie n'azụ dị keke enwe ofu nwoke na ofu nwaanyị ya nwana onwe ya afụzi ya na ọ fọzuru ofu onye n'ime keke ahụ ọsị ebe ọ bụ na ihe ọ na-eje dị ọsọ ka ọ banyezie ya bụ keke ọ chọrọ ịbanye keke ahụ nke nwaanyị iri iritu ka ya nwa bụ nwoke banye n'etiti ọsị mba kedu ka nwaanyị ga-esi wee pụtazie na ọzịa na ausaid ya nwana onwe ya bụ nwoke a na ọzie n'eti na ya nwa bụ nwaanyị na ọ na-eti ka ya nwa na ausaid keke amalitezie wee mebe njem apụtazie ebe e wee hold up onye na-akwọ ya bụ keke wee sị ndị nọ n'ime keke na enwere hold up mana enwere ụzọ ọzọ ọ ga-agba saịdị ama na atọ yanwa ka emesizi ala o wee sizie saịdị jebezi ịtụ okpoko na anambra steeti okpoko ahụ ka o sizi wee divert tupu amara ihe na-eme ọpụtazie saịdị mkpịkpa n'ime okpoko ahụ kwazi ọ sị ka ha na-eje n'ụzọ na ọfịs ndị mmadụ enwekwazi ebe a pụtara afụ na nnukwu ọfịa dị ebe ahụ mana ndị mmadụ n'ebe onye ọbụla na-emekwere onwe ya na Martin oche na eziokwu na ụzọ adịghị mma ya nwa ka anọgidere nke nwaanyị nọ n'etiti asị ya na ọ zọrọ ya okwu ya nwa na-asị kedu mgbe ọ zọrọ gị okwu anụnwa na ọnwa họzi a na-ejekwa obere oge ọnwahọzi mgbe nke nwaanyị ji wee were azụ aka wee kpọọ ya n'obi ị chọrọ ka anyị mere gị bede shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp through +2348067841298 otubezie nke nwaanyị ihe si ya kedụzi ihe nke nwa pụtara o rituzie na keke ka ya na nke nwaanyị nụwazie ọgụ ọmọghọ nọọ ndị otu ya bụ ihe ahụ nọkwa n'ime keke ha niile wee rituo wee jaa ya aja aja wee tibezie dị nwa ikorobịa ihe ka a na-eme ka a na-eme erutezie na mkpịkpa ahụ ndị otu ha nọzi n'ime ọfịa wee makapụtasịa wee jidezie ya bụ nwa ikorobịa ahụ wee kpụrụ ya wee baba n'ime ọfịa keke ahụ na onwe ya apụbakwa ọpụtakwa n'etiti ọfịa ahụ fụkwa the same keke and then the onye ahụ na-anyakwa ya bụ keke eburu ha wee jebekwe n'ime ime ọfịa na enwezi ebe eruru ọbụna keke agaghị agawuzi n'ime ọfịa ebe ahụ keke ahụ wee tọnụọ wee pụwa o jibekwa o butekwe ndị ọzọ ya nwa ka a nọgideziri ebe ahụ ekechizie ya aka kechie ya anya wee si ya nwoke na ọ ga-akpọ ndị be ha ka ese ndị ara ha 2 milion naira na ọ bụ na eziteghị ya bụ 2 milion naira na a ga-agbagbu ya maka na ebe ebuzie wee ru enwezi swamp dị ebe ahụ one anya fụ na enwego ndị egburu egbu nọ na ya bụ swampụ ya nwa na onwe egwu atụbụ ya wee wezie foonu ya nwa wee kpọọ ndị be ha e wee gbagharịa ụbọchị fraịde ahụ wee weta 1.5 milion naira wee zite turu foonu ya ka esi wee mee ya bụ transfa enweta alat na foonu ya ya nwa na onwe ya dịka onye na-eji igote ihe ọ ga-eji wee dozi moto ya ji atm ya ebe afọ ya nwa ka ha jizi atm afọ maka na ha ajụghị ya koodu a ga-eji wee weta ya bụ ego ha wee zie ya bụ atm wee jee were ego ha mana ihe niile ahụ e mere bụ na details onye enugwu ejidere ka esi wee mee ya bụ ihe ọ ya ka a na-ekwuzi ya bụ onye si na ọ nọ ebe ahụ wee nụkwa ka ha resivu kọl na enwere onye ọzọ ejidere ibukwe were abịa na the same place ahụ ha nọ ha nwa na onwe ha wee jewezie ebe ahụ ka ha resivuo anụ ọfụ ahụ ebu wee na-abịa wee hapụzie ofu onye ka ọ na-echekwa onye nke ya na-afụ ebe a ofu onye ahụ hapụzi ka ọ na-echekwa wee jezie ka ọ nyụọ mamịrị onye nụnwa wee na-afụchata ụzọ obere ọ maghị ihe mere aka ya ahụ wee tọpee wee mepezie anya ya wee jee gbatuo onye ahụ na-anyụ nwamịrị kwanye n'ime swampụ ahụ dị ebe ahụ o wee malite wee gbaba ọsọ ọsọ ahụzi ka ọ na-agba wee pụta wee fụ ofu nwaanyị na-arụrụ onwe ya ọrụ ugbo na mkpịkpa ahụ wee sị dị woman nọ enwekwana ndị tọrọ ya atọrọ na ya nyere ya aka ya zuo ya dị woman wee wezie ahịfịa ọ sụpụtara n'ahịfịa wee sị ya dinere ala wee were ahịfịa ahụ wee kpochie nwa ikorobịa anụnwa ndị anụnwa wee gbapụtazie ọsọ n'ebe ahụ wee jụọ dị woman na enwe onye gbafetara ebe a dị na asị ya na enwekwa onye ọ fụrụ ndị a wee sị hei otu a ka onye anụnwa si wee nana ha anyị ha wee tọnụ azụ ogede umeanụ fụziri na ha atọnugo gate aka o wee sizie nwa ikorobịa anụnwa na ya kunie na ya si ụzọ dị otu nwa ka o wee pụba nwaanyị a wee gosizie ya ụzọ ọ ga-esi nwikorobịa ahụ sizie onu ahụ wee naba nakwuru ndị be ha otu anụnwa ka esi wee zọpụta ya ụbọchị ahụ ya bụ biko ọ bụ na ị nọ n'ọnịcha wee chọọ ịba keke na owere road biko gekwa ntị ka efu ihe mere ndị ọzọ ọkwa ya ka anyị e ji ayọ gị ka ịpịa aka na shia ka onye ọbụla nweta ozi inu nwa